a ba ha a na osi na chukwu anya ma ọzọ na-emesị azụ na ọzọ ga na amala ijibi ụwa amala ijibi ụwa bụ chukwu oji ụwa anyụkwu egwu gị igbo na yalaga m ụwa ụgbọ ego na osi na chukwu anya ma ọzọ na-emesị azụ na ọzọ ga-ana onye na-enwe nne ya yi je nta nwanne ya pụta n'ụzọ wesị n'ebe nwanne ya yiri ọbanụ n'ọbụ anyaukwu na-eme anyaukwu ebughị igbo naa anyụkwu ebughị igbo naanị iyo ihe na-abịa m ọzọ abịa m ọzọ ahịa ka ọzọ bụla bịa maka anyụkwu ebughị igbo na nwanne na nwanne na-aga n'ụlọ. na-ewesuo nwanne imi n'obi ife anyukwu na-eme anyukwu egwu gị bụ naanị iyo amala jibi ụwa amala jibi ụwa bụ chukwu uweji ụwa anyukwu egwu gị bụ na ele ga m ụwa ube ego na osi na chukwu nwatakịrị anya m ụzọ emesịa bụ n'ọzọ gana emere ejibi ụwa ọmara ejibi ụwa bụ chukwu weji ụwa anyụkwa ebughị igbo na dara ga bụ ụwa bụ ego na osi na chukwu aga m akọlọ na akụkọ nyenụ n'ofu obodo n'afrịka niile ndị na-anabata anya ọbụma anyị lụsie anya bata ego wee nata nye aka anyị jere mebisie ya aka anyị jere ghata ọkọ maka anyị ukwu egwu gị bụ naanị iyo ndị Igbo banye n'obodo South afrịka ọ bụzi egbe ka unu na-agbazi ọ bụzi egbe ka unu na-agbazi ọ bụzi egbe ka unu na-agbazi ọ bụzi egbe ka unu na-agbazi onye bụrụ nwanne maka iyi ego ọ ga na-eru oke n'aka Chukwu onye jiri enyi wekwa ọnya ka njụọ gị kedu anụ ị ga-amazi ọlụ dị mma nwere ụgwọ inugo ọlụ dị njọ nwere ụgwọ ọ bụ egbe ga na n'egbe obu mma ga na na mma amara jibi ụwa ụwa bụ chukwu ji ụwa anya ụgbọ ebu gị gbana ere gị m ụwa bụ ego na na chukwu mbakara ọzọ emesịa bụ na ọzọ ga-ana Naịjirịa na-aga na kọlụ na akụkọ mmadụ na-abọ na adị na mma ovu oke bụ ọga amaka nke ọzọ bụ Nkechi nyere Nkechi nyere nwanyị ọma o wee ụbọchị Nkechi nyere na-aga n'ezi wekwudo mikolo mikolo atala ego mikolo baba nkechi nyele abụlụ nge n'anya I want you to give me your love if you give me your love I will give you my love ana bọbacha ọna o weluzie n'oge ụbọchị ọ kechinyere wee ya kechinyere nwanyị ọma naanị matụ onye ga-ejere m ije onye ga-egbu abaje ebe mana ibe dị n'ime akpa bụ mgbe egbe mana o jesi ewe nata ewelu okechi bụ ogene ọ bụ oyi ya keli ka ijele m Abuja ka ibinyela ịmụ mmadụ ibe ijesi ewe nata ikoro gakwa oge ụgwọ ọbụma nkechi nyere gwala ọgamaka na ibe dị n'ime akpa bụ kemikal eji alụ ọgwụ ọ ga amaka wee maka na ọ bụ ọyị ya bielie ọ na-abụgo ibe ọyị mere ọyị ya ebe ọ ga-ama na-aga n'ụzọ dịbọlisi wee jide nwa ọ ga amaka na akwa ibeoyima omere eme amala ejibi ụwa amala ejibi ụwa bụ chukwu oeji ụwa anyụkwa gị igbo na elega m ụwa ube ego na osi na chukwu mbakaranya m ọzọ emesịa bụ na ọzọ ga na amala jiri bụ chukwu uweju ụwa anyụkwa egwu gị igbo na galaga m ụwa ụba ego na osi na chukwu mbakaranya m ọzọ emesa afọ n'ọzọ dana ọkamaka mesịrị jebe nga alịrị ọ ibe oyi mere oyi ya ibe oyi mụ mere mma o wee lụzie n'oge ụbọchị nkechi nyere nwanyị ọma na nna m ebuli moto gawa n'ezi wepụta na e chekin pọnchị ndị polisi wee kwụsịba mmanya bụ nkechi nyere manya mara na mgbegbe dị na butu moto otu nikava si jee abịaluzieni na mkpọrọ wee kwudo ọgamaka ọgamaka sịra nnọọ ọgamaka sịra nnọọ ya bụ nke onye na-eme anya cheta chi igwe niile ejekọ n'ụzụ ọbụ egbe tinye bụ ya n'ọbọ ọbụ mma tinye mma n'ọbọ onye metela obulu ije n'ụwa dị obuo ama ọzọ emesịa afọ n'ọzọ dana amala ejebe ụwa bụ chukwu weje ụwa anyụkwa egwu gị gbana elege m ụwa ụga ego na osinachi mgbakara anya m ọzọ emesịa afọ n'ọzọ dana